ụbọchị na a na-eme ndị Igbo ihe mana anyị si n'afọ a na oge a ga-eji tọọ ya eruo nke tata na akpakpando ebe anyị na-akwalite omenala n'ụzọ pụrụ iche pụrụ iche nke ukwuu maka na anyị ezuo na kpọmkwem ka aha eru udene nke kachasị nke bụ na nwanne anyị nwoke ọ na-anụ ọkụ n'obi ịfụ na atọpụrụ ndị Igbo n'agbụ ha kere onwe ha ndị isi ojii ji onwe ha kee ketọọ ọkachasị n'ala anyị bụ ala Igbo anyị debe ahụ na enwe e, ihe na-emenụ mana ọ bụ anyị waji aka anyị wee kee ụwa anyị dịka ndị ohu n'ala Chineke jiri gọzie anyị agọzi anyị ga akpapịa ọsọ wee kwuba isiokwu anyị maka na nke taa gwa ha n'ebe ọ bụla ị nọ ha hapụ ya n'akara narị kpọm na itoolu maka na oge ahụ anyị ji atọpụ ndị mmadụ na-agbụ ha ji aka ha wee kee onwe ha maka na asara ha isi ha maazị na ka esi saa ha isi jizi aka ha tọzie n'agbụ tata ọ bụrụ na eme ihe isi n'agbụ iji aka gị kee onwe gị wee pụọ abụ m chizan ka dịka isi mara Amechi Ugwuele biko kenere anyị ndị Igbo <clears throat> Igbo ekene m na unu ma na olu onye ka anyị ha ka anyị gbakọ ọnụ kwuo maka ndụ ndị Igbo kwuo maka ala Igbo kwuo maka omenala Igbo kwuo maka ihe niile bụ ihe niile dị ndị Igbo mkpa ihe niile bụ ihe niile na-akpa ndị Igbo taa anyị ga-atinye ụfọdụ n'ime ha dị ezigbo mkpa ọnụ ana m ekene ụnụ ofu nwafọ Igbo tegoro ọfụgị ihe dị iche iche ọ na-akpọ n'ọnụ ka akpọchi ike ee ụbọchị ọ kpọrọ wee kwuo mbọ ya na ndị ụka ka ndị ụka na-achị abata n'obodo wee na-ebibisi ihe ndị nna nna anyị debere anyị ji echekwa onwe anyị dị ile anyị nọkwa n'ọnụ ka wee kwuo n'afọ a na ọ bụrụ na ị tetabeghị n'ụla ihe na-emezi n'ala anyị kwesịrị igosi gị na oge ịtọ na-agbụ elu na ndị ma ihe ekwe na-akụ ebidona ige ntị ịnụ ya na ndị yoruba ihe anyị nọ ebe a kwuo ka anyị jiri iwu ọdịnala chibe onwe anyị maka na gboo na-ewere ndị nche bụ iwu obodo ndị na-echekwa obodo ọkwa mana ndị yoruba ebido na nke ha were ndị nche obodo nke ha anyị nọra n'ọnụ ka wee gwa gị na yoruba na mpaghara ha na anyị wepụtara oge ha ji eme omenala ha onye ọbụla na-anọ n'ụlọ ọ e, bụrụ oge onye ọbụla ga-eji zuo ike a nọkwara n'ọnụ ka a na-ekwu ya ka igbo mee nke ha igbo kedu ndị ji unu ofu nwa igbo na-achọ ka ndị igbo tọpụ ha na-agbụ na-ejekwa na-anọ ọgụ ya na-agba mbọ agbasie ike maka ihe ndị ojii ji aka ha na-eme onwe ha bụ Chidebere Udenta Ọkwaọdụ kene ndị igbo igbo onye ọbụla zere nke ochie unu anụgo ihe egwu anyị kwuru na ihe mere anyị na nwoke tụrụ ime akwụcha na ọmụ ihe a niile kwuru bụ eziokwu onye ọbụla na-asị na ya afọ n'anya bụ onye na agụrụ onwe ya aghụghọ mana anyị na-asịkwa unu obi ada n'unu mba maka gịnị a sị na odibia pani pato ite ihe ekwu na oge elugo oge a ga-eke oge atọ nwa mgbere na-agbụ olugo mana onye ọbụla tụọ ntị n'ala were uche tie ihe ha na-ekwu ka onye ọbụla gara ịsị na ya amaghị mgbe o mere maka anyị na-apụ n'ezi obodo ọbụla na-abụghị na-eme mmọnwụ apụwa n'ezi onye ọbụla mana na na-akwado akwado wee jebe ekene m unu ọrịa ma ofu onye ọzọ ee eh, nọkwa ebe a ihe omenala na-adị ya mma nke ukwuu mechara e wee kpọọ ya ome ọgọ mana afa nke ọ tinyere ebe a amaghị m ihe ọ pụtara na bekee onofokene ndị Igbo gwaza ihe afọ gị a e, pụtaziri ejiri aka gị kọọ ya <laughs> ndị Igbo ndị ọma na-ege ntị na m asị unu ka nke onye chiri ya zere maka na a sị na onye mara ebe mmiri ji mawa ya ama mgbe bụ ga-ejerebe e, omenala Igbo dị mma maka omenala na ụka bụ nwanne ọ ihe ọma ziri ezi ka anyị na-eme nwere onye omenala na-eme ka gbuo mmadụ n'ọka ọ ewu na ọkụkọ mma mụnwa bụ ụmụ ga a na-akpọkwa m ọkpụ udo n'obodo agbụgwọ ochie a neke ochie akụ nwa na-akụzikwa asụsụ Igbo na omenala na-eme ka ụmụaka mana na omenala ihe dị nso. mana ị na-ana aza afọ Igbo ah, maka afọ a m pụrụ ebe a ah, ọ gaghị esi m n'ọnụ pụta kpọgide ya ka anyị mara ka ndị ma gị wee mara ya ah. ewee gwazi anyị ihe ọ pụtara okpu udo abụghị ezigbo afọ naghị afọ etumetum abụ eh, eh. ọgụ eji ọfọ isi na udo abụghị ezigbo afọ um, afọ a na-etume etu <laughs> afọ mbụ mana ewe afọ ihe eme ebe a okpu udo na omeọgụ gbafee etumetu ụmụ akwụkwọ na kedu afọ nke so olovu Vincent <laughs> ah, <laughs> gịnị wụ Vincent afọ ọgụ eji bụ Igbo m ọ dị mma ka anyị gbapụ ọsịsọ ịmana ihe anyị na-eme ebe a bụ omenala ndị Igbo biko ndị niile na-eji ihe Igbo nwanne anyị nwoke ekwuona na ya na-akụzi Igbo mana ọ na-ewute anyị na ọ na-akụzi igbo wee na-aza afa bekee na ihe anyị na-ebe a bụ ịgba okwu ọtọ ihe onye zọba nke ya ọ bụrụ ajọ mmadụ ọ ya mere na nwanne anyị nwoke zonri ije hapụ ihe niile ọ na-eme na mbọ niile ọ na-agbanwe bịa ebe a ka kọọ ya dịka o si ewute ya n'obi maka iwe ndị ụka ya na ya jegoro nọọ ya ha ga na-alụkwa ọnụ ya e, ka anyị bidogodo na ebe ị nọ ọkwa ọdụ biko ndị ihe bụ iwe gị na mbọ ịgbagoro ama achọghị m ka ka anyị jee donibe ya na mba ka ndị mmadụ ghọta ụdị egwu a anyị gụsara igbo a ihe maka na ụfọdụ ama akwa ahụ ịmara na-ekwu ihe ụfọdụ echere na egwu egwu egwu egwu a na-agwa ha tọpụ ha na-agwa ha agaghị aghọta mana anyị chọrọ ka ị kọrọ anyị ije gị na n'isiokwu a nke anyị wenata n'ụbọchị nke taa ndị igbo unu otu o si emetụta m n'obi eziokwu eziokwu ọ na-agba m anya mmiri na onye isi ojii ga-ebini nọsawa nwanne ọgụ onye isi ojii ọwụkwa maka na enwere ihe dị n'ụlọ na-ese mhm. nọọ ihe si n'ezi wee bịa ka onye isi ojii na nwanne ya ji anọ ọgụ ọ mhm. dịzịa ka omenala jiri omenala ndị mba ọzọ jiri omenala ndị mba ọzọ na-anụsa nwanne ha ọgụ na be nna ha ọ bụrụ na onye nke a sị ha ee nọ ndị na eji isi na ana ga-eburu ihe mm. debe anyị onye nke ọzọ asị ee nọ ndị na-esekpu ana ga-eburu ihe debe anyị ndị na-akụ aka ndị na-akụ aka na-esekpu ndị bụ onwe ha na-akpọ ha ee hmm? e, wee na-ajụzi otu anụ ihe siri wee dị ọ dị na ndị isi ojii anaghị ekwu na chukwu anụmanụzi ebe niile n'okwu na be nke ha o ji abụrụ maka na ndị ọzọ kpọrọ afa chukwu n'asụsụ nke ha anyị eburu ya n'isi gwa jubiri ya n'isi jejejeje nụọ nwanne anyị buru akụnụba anyị buzie ndị abịara abịa na-azịkwa na-ebu akụnụba anyị ha jizikwa ship akwa anyị nwebụ ihe na-ebozi ya n'isi anyị bute na gọọmenti bute n'ụlọ ụka bute ihe na anyị eburuzie ya n'isi bugara ndị bịara abịa ọ na-ewuta m na ndị isi ojii nọ na-egbu onwe ha ọkacha nke na-eme na naijiria kịta ndị ojii nọ na-egbu onwe ha onye ka o ji wee dị m mkpa na ndị ojii ga-ebido ọ bụrụ na ha anaghị ajụbu ha bido tata jụrụ ego n'onwe ha ajụjụ ọkwa ofuchukwu ahụ kere ndị ọzọ na ihe kere ha maka onye bụ ebe isi okwu a niile gbajie gbado ụkwụ ọ bụrụ na anyị kweta na ofuchukwu kere anyị anyị ajụọ anyị onwe anyị ajụjụ gịnị ka anyị na ebe nke ọzọ eme karịa na ebe nna anyị ekele e, e, ịma anyị ga-ewere tupu ma kpọbata m echi na nwanne anyị nwoke nke mbụ bụ ikwutara okwu ka ịsa arụsị ọgụ nke mbụ enwe ka anyị si ekpere chineke anyị ụfọdụ pụta ndị a zetara omenala bịara abịa ha pụtazie ihe ha kwesịrị ime na-abịazi emetọzi nke anyị wee kpọọ ya alụsị na kpọọ ya nke na ihe niile anyị mere na ọ bụ njọ ee anyị emezikwana ya ha hapụ ihe ha kwesịrị ya na-eme na-abịa emetọ ya ma ọ bụ na-abịa kpọọ ebe ndị ụlọ ma ọ bụ ebe ndị omenala na-eme omenala nke mere gịwa na onwe gị nọ n'isi ya ịnụgo ọgwụ ya jenu ahụ ọ dejere ma eh, isi ndị na-achị n'obodo anyị na-ala Enugu ma maka ya na-esi anekwa ihe na-eme ka ihe iche nọ na-ebute ụdị ihe dị otu a akpa maka ọgụdụkoro anyị na nwantị ije gị ka isi jee na anụ ọgwụ a eh, ihe mere na um, ọgụ arọ ka ọ dị n'arọ a nnụrụ ebe a na-ekwu okwu na kaseti hmm. na-asị eji emebi omenala na ozi nke abalị a na agwụ na onye ọbụla na be nna ya ta eji emebie ihe ọdịnala na-abịa mana ihe ha kpọkwara ya bụ ihe apịrị apị <laughs> eh, ha na-akpọ na idol ka nkwugodo otu esi wee kwuo idol hmm. ọdịọla ọbụla dị na be nna gị gịji emebie ya mana na ihe menụ bụ na a ga-emebie na a ga-eme ya ka esi wee mịa na baịbụl nke baal na ọ na-abụ akwarisie baal egbuo ndị na-agụ ya e nsizi ahịa nke bụ nke a na a ga-abụ akwalisi alụsị hmm. ejegbuo ndị na-aga ya na alụsị bụ ihe bụ nsogbu niile nọ na naijiria mana onye na-ekwu si na alụsị dị dead si na alụsị dị powerless hmm. si na alụsị dị functionless <laughs> na akwa na oyibo ka ọ ee eh, ka isi na ọ dị dead wee jụwazie ka ekwana ihe o mekwara gị ihe dị dead powerless and functionless hmm. kedu ihe ọ mere gị oge a ka m ji wee chebezi uche wee sị bịa na akwa na eziokwu na akụziri mụnwa na katkizin na alụsị were anya na ọ naghị afụ ụzọ mm. wee jụọ ebe ọ na-anaghị afụ ụzọ onwe onye ọ lụrụ anya na alụsị were ọnụ na ọ naghị ekwu okwu ebe ọ na-anaghị ekwu okwu onwere onye ọgbọrọ iyi ọgbọrọ gị iyi na alụsị were okwu na ọ naghị aga ije ọ bịarube gị ọzọ ọzọgburu ihe ịkọ n'ugbo kedu ihe iji ekwe na mụnwa bụkwa onye ụka mana ụdị e, evangelization ka ha na-abịa na mba na nka mana nke mezinụ bụ na ọ kpọrọ e, efe obodo m kpọọ alụsị debe anyị ugwu ezema na ndị ọwa na asị aja eje mebie ogweze ma sị na ha ma nji n'elu na omenala hmm. esi ọgịnịkwa bụ nke maka mgbe ahụ anyị kapụtachara na na deko ihe jun 12 hmm. na Eastern Mandate Union hmm. nsị ọnyacha ndị amị ọ bụrụkwa oyi uwe ọcha eh. Eh. fada ka mma bịbịa yawa akwa kedụ ụdị nnọrụ na be nna m mmadụ esi na be nna nke bịbịa tụọ ọkụ na be nna m eh. ndị omenala nọ na be nna nke ha ọ gwụrụ azụ nke guzi ime ike bụ na a anọziri na papịa onye na-ekwu bụ Oh, n'ọkwa dibịa nna nke ahụ wee na-asị ndị bịara n'ebe ọ na-ekwu okwu ha ji eje na vileji ji eje tirie alụsị eh, idol idol ka ọ kpọrọ ya hmm. eh, dị na be nna ha masị mba na mama nnọkwa nke eme hmm. na ndị igbo si na mali ekwuna ya na-egbu hmm. na m ejiji ebe ndị gọọmenti si wee daa akwụkwọ si ndị gọọmenti oge ahụ 1999 biko nekwa na ihe mfụ na onye amakwa ihe ọ na-ekwu na jesu na onwe ya bụ onye udo na constitution si onye ọbụla fego ihe ọ ma ya eji na-egwu mana onye nke anọ nọ na kaseti na-asị we are trouble makers for Christ na ha na-achụ okwu ha nke Christ si ka gịnị bụ ihe nke anụ wee depụ akwụkwọ wee gọvanọ ya mm-hmm. mm. okwu wee su anọzi n'ebe a na-eme ihe ihe na-anọzi ebe ahụ bụ Jude Udenta ndị ọwa ndị eziagụ mana emechakwa ka chukwu si eme ihe faya niile mechaa nachie azụ azụ gbuo mmadụ 14 mmadụ iri na ine akwa hmm. zogbuo mmadụ iri na ine asị ka eseti ọpụ uh, panel ga-enebanye anya n'ihe egwu eseticha mụa na onwe m dekwa akwụkwọ si biko nekwa na ihe na-eme na ihe na-eme bụkwa na ndị igbo na-akpali onwe ha na chukwu si anyị anyị sọpụrụ nna anyị na nna anyị ka ụbọchị anyị dị ogologo kama anyị ga-asọpụrụ nna anyị na nna anyị ka abụsị anyị dị ogologo anya na-abụghị iyi ụbọchị niile anyị tetere n'ụla na ndị nna nna anyị ha amaghị Chukwu na ndị nne nna anyị ha amaghị Chukwu na mana ha amaghịzị na ihe aha siri a na-akpọ idol bụcha ndị nna nna anyị ha ndị ichie ndị ọbụbọ na ị na-eme omenala ọfụma ị ga-anụ ndị ha na-akpọ ndị ushia mm-hmm. ndị mbụ na ndị egede mm-hmm. ọha bụ ihe aha atụcharụ n'ụdị nke ha ji gosi ka ha nwa ha nke eh, ha ka ha ha nke ha ka ha si atụkwa eh, ebe a kwuru efu mmiri ọbara na-agba ya n'isi eh, mpụta akwụkwọ asị na nke m dị ọ gịnị bata m ọbara mana ọbara dị jesu n'isi hmm. nwanne m ifugo ya hmm. ka mmadụ ga-esi nọrọ bịa wee nọpịa mkpụrụ ihe ekwuru e ịma na onwe mgbe anyị bịa na mmemme anyị anyị na-ekwu okwu a na-asị akpọna akpọ akpọna mana wee kwuo si na ebe ụka nọ kịta bụ ebe o jiri nchọ ukwu ee ịnụ ọgụ na igbu mmadụ wee chụpụ ndị be anyị na omenala ha mgbe anyị a na-eme anụrụ m ya mm. onye ọbụla na-asị na ya bụ onye ige ewe ntị na a na-eme e, ekwu ozi ọma mm. ka ha si ekwu hmm. ihe niile bụ Holy Ghost fire ndị omenala onye na-agbado obi asị ya ah, hmm. enye ndị be anyị na nke anyị kwenyere na ya e, e, e, mkparị a na-enye ndị be anyị na nke anyị kwenyere ya hmm. nkatọ iji ya wee maa akaja ya na enu ya ọ kwesịrị na nwere arụsị bụ nọọ ihe nwụrụ anwụ ọ na-ekwu okwu onwere aka onwere ụkwụ kedizi ihe ị na-atụrụ ihe nwere aka na ụkwụ ụjọ mhm. kedizi ihe ọ bụ na ọma ekweghị arụ ụra mhm. mana ihe dị n'ihe a bụ ịma ha fụrọ ụzọ ọzọ ha ga-esi wee laa afịa ha bụ mhm. ha fụrọ ụzọ ọzọ ha ga-esi wee kanye ndị be anyị egwu wee jide ha n'ọrụ wee na-asa ha isi wee na-asa ha isi wee na-asapụ ha isi ọkwa nwoke a na-ekwuri ha o kwuona na mbụ si na onye ga-achị obodo na chineke si na onye a bụ onye ga-achị mechaa sikwa na ọ bụrụ onye chineke nwoke apụta chineke ka anyị si wee ghọta chukwu ndị omenala ndị igbo afụnube chukwu ka onye ga-apụta okwuo a ruo na mgbede ihe chukwu kwuru n'ụtụtụ ka o kwuru mana nwoke apụta o kwuru na chukwu kwuru nke a n'ụtụtụ ruo n'abalị ọsị mba na chukwu ekwuorigo nya o nwere ihe chukwu amarọ mgbe ị na ọbịa o wee ruo taa etu a ka asị wee na-ekwukwasị ọbịa ihe mee bụ na ndị be anyị amara ihe dịka isi wee kwu afụnụbeghị m obodo njere ee ndị Igbo si na nkụ nọ na mba na-enyere mba ndị India chi ha bụ ebe esere chi ha ọ dịka ndị be ha ndị India uh-huh. ndị ọcha ebe esere chi ha ọ dịka ndị ọcha ndị Eshia ife ebe esere dị ha oyi ha sọsọ be anyị bụ ebe esere chi nke anyị ọ dị iche ọ bụrụ onye ọcha bụ chi anyị mm, e mgbe a ga ajọ mmụọ ese onye ojii kwụọ ya mpụ mm. kwụọ ya ọdụ ha jụkọtara ihe mere nke ahụ bụ na nke ahụ bụ na ọ dị ile ije ma ha ikwu ihe ọbụla ikwere na ya ọ na-eme ozigbo ozigbo abụzie na ahapụ ndị a n'ọkwa ihe a ka ha ga-azọpụta n'ọya ebe a bụ ekwucha ọgụ ha kapịzie na ọ bụ ajọ ihe ihe ọbụla bụ ihe gbasara ha akọtọsa ya ịma mgbe ndị ọcha bịara sị anyị azazi n'aha anyị hmm. si anyị efesi na chukwu anyị si anyị emezi na omenala anyị ihe ha chọrọ bụ ka anyị rụzie ebe anyị si abịa ka anyị ficha ihe niile gbasara omenala ka anyị si wee dị ka anyị si wee bi ụwa ka anyị si wee kwụrụ onye ahụ mere ndị kịta ha mara ekwensu bụ maka na anyị bịara sudobe igbo hmm. anyị bịara zadebe afọ igbo anyị bịara merụba omenala ajụọ mmadụ eje e chọwa ihe onye ọcha ka ọ kọwara gị maka baanyị ịna-emakwa ya na-agwa gị ha na ụmụ ya ga-ajụ gị n'ala Igbo asị eh, eh, ndị ọcha ga-akọrọ anyị wee na-ajụ sị Chineke kere ndị Igbo ka anyị anya dị oji ka anyị ya na-asụ Igbo ka anya anya ebiri ebe a ka anyị anya nwee etu anyị e efi ya ya na onye nzuzu ọ mọrọ n'ihe o wee bụ nọọ mistake anwa mmeri ka o mericha ndị ọcha chọpụtara na chineke emeriko mm-hmm. bịazie ka a mezie mmeri chineke meri esizi anyị ihe anyị na-eme chineke nyere anyị mm. n'ọkwa mmeri ka ọ bụ na bụ ezigbo ya akwụcha ihe achịzi mm. a na-anaghị ego ị marụ na ịna mmadụ ego ọ nwere akụkọ eji akụkọ ana m eji wee were egbe nara gị ego ewere akụkọ wee na gị ego 419 mhm. ihe etu esi ana mmadụ ego na naijiria nkịta bụ na mmadụ yọọ gị biko gị nye ya ikwere mm. nye ya ma ọ bụ na mm. mmadụ were egbe tado gị n'isi si gị kama ị ga-enye ya ndụ gị ma ego gị mm. ma ọ na mmadụ bịa were akụkọ were aghụghọ ya 419 ụka ụka m ga-ekwu ya kwụsie ya ike maka na ha si na arụsị enwere ọ bụ na etu anyị si eme omenala nwere ọ bụ wee na-asị na ị na-anya na nke abụrụ ihe nọ nke ya bụ nke abụrụ ihe maka na mbụ bụ na ihe nwa ha si na anyị na-eme adịrọ mma ha na-eme ya etu anyị si wee hazie chi ha mm. eh, anyị na-ekpere mkpere na mkpere na nna m emego e, e e m njọ hmm. mana a ga-ekpere St. Joseph kedu onye bụ St. Joseph kedu onye bụ St. Eh, Barnabas kedu onye bụ St. kedu ihe ọ bụrụ mmadụ a bụga nnukwu njọ dịka ikpoku ndị mmụọ nwee eh. sị ha ndị unu na-akpọku ọ dị ndụ chelu ịmana ekwugo m ya mbụ si na eh, anyị bụ ndị katọlik ka esi wee mụọ m hmm. wee tolite megide mgbe m na-etolite a na-asị njewe katikizm njewe katikizm mfu ihe a na-agụ si na m ama ejezi a na etinye ihe na-eti etigide m etichakwa m mụ ama eje mana m na-eje akwụkwọ isi na m ama eje na m ama eje kịta hmm. asị m na ụmụ m ama eje maka ihe anyị na ha agụ ndị ụfọdụ ị daha mma mgbe ị na-eje izu ma na-asị gị na-ekwe ha ị hmm. na-abịa ka egwu ị na-abịa ka egwu ị na-akagbu bụ unu na-akatọ omenala unu na-akatọ onye ibu na-asị na ihe a m bụ na brọs m ya ihe a dị ka ịpụtago n'ọgbọ yiri akwa gị yipụ Hmm. si ha bịa yinye gị akwa onu okwu ha ka a ga-ejizi wee tie ha mgbe kịta ihe mere bụ ọ dị mma na amụtara ekele ekele dịrị gị e, Chidebere ajụjụ m chọrọ ịjụ gị ugbu a bụ emechara bịa mebie alụsị ahụ ha bịa mebie kekwara ihe ndị ha mebie nkwa alụsị hmm. ha amaghị na alụsị awụghị ihe a pịrị apị hmm. aje mebie ihe a na-afọ ya n'okwu alụsị jee na alụsị wee dee n'akwụkwọ wee sị ha na ihe adịkwa ka mmadụ ije na holy ghost jejekwa lie jizọs na maria dịsekpụrụ eh, eh, ebe ahụ igburu eh. maria mba ka ịkwari holy ghost ndị nọ na sekre heart na ihe ndị obodo mere ndị obodo ewere eze ọdịnala e, onye bụ eze ọdịnala <laughs> ọha ndị ụka <laughs> ọha ndị jere akwụkwọ onwe ha onye wee ezi ọdịnala ndị a chọrọ ịbụ ezigbo ihe ndị obodo mee o nwee ihe mmụta n'ọdịnala chizi hmm. nnagide hmm. ọ kwara ya butere ihe a na afụrụ mmadụ nabata ha jiri obi ụtọ hmm. nabata ha jiri ịfụnanya nabata ha ndị Igbo nwere nnagide maka ịpụta o nwere mbọsị a jụrụ m sị m ọ bụrụ na enye gị ike kịta ịma aka otu ụlọ ụka niile adasicha igbofu enyeghị ike kịta ụmụaka otu a ndị mmadụ aghasịsịa n'ala kedu ndị eji ego ha wee lụọ n'ụka akwa papa gị mm. mama gị nne gị nna gị ụmụ nwanne gị ofu mm. ndị ga-abịakwa bịa n'ụso gị ọgụ bụkwa nne gị nna gị ụmụ nwanne gị ihe egbusizi mmadụ ncha ji oyi mm. na nwayọọ nwayọọ ihe mebiri tere aka o mebiwe anaghị edozi ofu mbọchị wee jiri nwayọ wee tinye uche nwanne anyị nwoke ihe anyị nọ ebe a eme bụ ịkwalite omenala ndị Igbo ka ọ ga-esiwa esi dị mma e, omeọgụ iji asụsụ Igbo akụzi nkụzi kedu ihe mere na a na-abụ anọgide ejikwara na anaghị ejizi echiche ndị ndị ọcha wee na-akọwa ihe Igbo ọ kwesịrị ekwesị kedu ihe ị ga-atịnye n'okwu a niile a na-ekwu na nkenke tupu anyị Eh, je nabazi okwu ndị chọrọ itinye ọnụ n'okwu a eh, na-atụfughị oge eh, ihe a karịgo ihere ka ọ gụọ afọ na afọ ịsatọ hmm. nwa na-eji na-akụziri ụmụaka asụsụ na Igbo hmm. n'ime abịa na asụsụ e nwere agụmagụ nwa ụtọ asụsụ na a hmm. na-adakarị omenala na Yoruba n'ihi na ụfọdụ na-eche na onye mewere omenala ama nga ụka ha marụzi na omenala bụ ihe ọma na nsọ dịka mbọsị a nkụziri ha nsọ n'ala Igbo mmadụ idina nwunye mmadụ na mmadụ ịga nyụ nsị n'ime nyụ mamịrị nwaanyị nyụ mamịrị n'ime ọhịa maọbụ mmadụ ịla nwaanyị n'ime ọhịa mba ewu ụdị okwu anyị na-anaghị atụ ya ọnụ egbe biko ewu m okwu a na-anaghị ekwu n'ehihie e, bụ njọ ime njọ ka ị na-emehie mm, ime alụ mm. na ọtụtụ ihe ndị ọzọ mm. mana anyị na-eme ka anyị kwalite onye kpatara nji akụzi ya n'asụ Igbo a na-ajụkwa ya n'ụlọ akwụkwọ dịka nsị adepụta ihe eji agụ ịlụ nwaanyị ha na-ada ya ire ọ dị mma ee eh, mana ke mbụ nna agba ịfụ na na-echebere echiche dị ka ndị Igbo eh, otu echiche nke mbụ anyị na-eme ka ụmụaka na ndị omenala na nne na nna si n'ezinụlọ wee kụziwere ụmụ ha ọdịnala n'ihi na ọ na esi n'ụlọ amara ma wee wepụ wezi anyị bịachite azụ anyị agbapụ ekwentị wee na-agakwa n'iru abụ m Chizzy ihe anyị nọ ebe a iko ụgbọ ka anyị ga-esi wee si n'ohu wee pụọ ndị a sara isi ka ha ga-esi wee naghachite wee mebe dịka ndị Igbo chebe echiche dịka ndị Igbo ọkwa ala Igbo ka anyị na-azụ nke anyị ka anyị na-ekwu maka ya maka ndị na-apụta oge niile a na-akọtọ ndị Igbo na-asị na atụ achị dị iche iche ha tụgide achị a onye na ndị Igbo ma ihe nke ukwuu ha ji wee kwuo wee si na ọ na-abụ asị gbaa arọ ma ọ bụ afọ ọ bụrụ omenala ụmụ a niile ha na-asịgide ka anyị na-atọpụ ibu a na omenala ka anyị si eme ka anyị si ekpere chi ndị nna nna anyị ha mere be anyị wee dị nsọ udo wee dị nwanne na-afọ onwe ha n'anya nkewa adịrọ ewere e ka mmadụ zime ajọ ihe ọgọ jee n'ebe ọ ga-anwụ iyi emere ya omenala ọ bụrụ na okwu eziokwu si ebe a na-ana ozigbo ozigbo ndị mmadụ wee na-ebi n'udo na ọ bụghị ugbu a ndị mmadụ wee fụzie ụmụ ihe a niile asa anyị ajọzọ ịbịa mebi ihe niile a ya mere anyị ji asị na oge eruo na oge anyị ga-eji iwu anyị iwu ọdịnala Chukwumekwana na ebere ma emesie ike ha emegide degide iwu na-achị Naijiria ewere ebe agbakeyere iwu ọdịnala na mmadụ kwesịrị iji achị onwe ya ha mesịa wee kpọọ ya baa ya afa si na ọ bụ customary law ọ bụ ya ka anyị na-ekwu ka anyị jiri na ya chebe nke anyị onye mebiri na nke anyị ije n'ugwu ha were ndị nche nke ha ka ha chịkọrọ ndị nche nke ha gịnị ka ha mere ha ji afọ obodo ha baa afa ndị nche ha nke na-eme n'ala yoruba ugbu a ndị yoruba achịkọ na ndị nche nke ha jiri afọ obodo ha baa ya afọ omenala ha ka a ga-esi wee na-echekwabe ha mana nke anyị bụ ikwu oyi igbo ọ na-aba na-ewe iwe ị na-ewe iwe na anyị na-azọ nke anyị ị na-ewe iwe na m na-eme omenala nna m na m na-echeta ndị nna m ka nna m masị mee ị na-ewe iwe na m chọrọ ka anyị were onwe anyị na-eme ọfụma tibe aka ya ọcha ka udo wee dị ị na-ewe iwe na m sịrị mba na m ga na-eche echiche dị ka ndị Igbo ọkwa ya ka anyị na-ekwu ewokwuo ya anyị na-emegide ma anyị na-emegide ndị niile na-ekwugide ndị niile na-ahapụ ihe a kwesịrị ime wee na-abịa achọ ka ha metụọ ndị Igbo si ka anyị gbubie agbụrụ ndị Igbo anyị achọghị ya anyị ga na-echetarịrị ndị nna nna anyị ha na-agọ mmụọ dị ka ndị nna anyị si gọọ mmụọ ee Chidebere Udenta Odogwu ee kedu ihe anyị ga-eme n'ụmụ ihe a niile bịara alụ ka anyị ga-atụ ezi ihe ihe niile a ndị asara a na-eme ndị igbo n'ala igbo mana ha bụ ndị igbo chọta imebi ndị igbo ụfọdụ n'ime ha ọ na-ewute na ụfọdụ ga-abịa lekwa na ndị igbo kpata ego na na ndị igbo ha eburu ego a jee na obodo ndị ọzọ jiri a na-eje eme omenala ndị ọzọ na-eje egbusiri ya ụfọdụ jee na ebe alụrụ egberu aja ha nọrọ ebe a na-akụ aka ebe a na-ekpe ekpere nke ha dịka omenala ndị ahụ si eme mana ị na n'obodo gị ị bịazie na-emetọzi ka anyị si eme ọ dị mma odogwu tinye ọnụ okwu ihe atụmatụ nke gị chizi nwanne m na gị ehm, biko onye ọbụla gee ntị okwu a m ga-ekwukịta dị mkpa maka ihe chere anyị n'iru n'ụbọchị taa ndị isi ojii ibe anyị na-awepụ anyị ka e ka anyị ga-esi wee mee anyị apụta na ya ọgụ ndị isi ojii na ndị isi ojii e wee bee mana nke mbụ bụ na mma gwa unu n'agbanyeghị akwụkwọ niile edere ma Abuja ma Lagos ma ebe niile nekwanụ nekwanụ ihe na-emebi nekwa ebe o si o nwekwara oge mụ na ofu onye ụkọchukwu ndị katọlik kwetịkọrọ aka ọnụ oge ọ nọ na mgbagbu ọwa anyị wee gosiwe ndị mmadụ na-ekwe na akwa ịnachi na omenala wee ihe ka mma mana emechakwa ofu ụka ahụ bịakwa tisaa ya mana ka m gwakwa unu ihe niile emere oge ahụ ka dịkwa akwụkwọ niile edere oge ahụ nsogbu ndị mmadụ niile a ya mana nke ahụ gaferugodo nke izizi bụ na anyị si na ị ga onwe gị ajụjụ na ọkwa chineke kee gị ka m gwa na eziokwu onweghị onye wetalụ ndị igbo chineke mhm. onweghị onye wetalụ ndị igbo jizọs kraịst onweghị onye wetalụ ndị igbo holy spirit maka gịnị ka m ji kwuo ya ọ bụrụ na unu kwetara na chukwu na ebe niile mhm. onye ọbụla jụrụ onwe ya ọ nọ n'ala igbo bifo ụka bịa ọ bụrụ na ọ nọ n'ala igbo kedu ebe ọ nọ ọ bụrụ na o nwee ebe ọ nọ kedu ebe a na-ejekwu ya ọ bụrụ na o nwee ebe a na-ejekwu ya kedu otu anyị na-esi emekọ maka na katikizim kuziri anyị na chukwu kere anyị na oyiyi nke ya maka gịnị ka o ji ke anyị ka anyị ee eh, fụ ya n'anya na-efe ya n'ụwa wee bịa egode ya na aghụli ebebe n'ụwa ọzọ otu ahụ ka o si ike mmadụ ncha ee ka ezi ihe ji wee sizie na ndị nna nna anyị ha amahụ chukwu ahụ ha ji ọnụ ha wee kpọọ chukwu mmadụ a na-aba ihe ọ na-ama ha afa onye ọbụla jụwa onwe ya ajụjụ mmadụ a na-aba ihe ọ na-ama ha afa ọ bụrụ na mmadụ anaghị aba ihe ọ na-ama ha afa ma nna onye na-asị gị na nna nna gị amahụ chukwu na asị asị ọ gịnị ka ndị igbo kwuru eziokwu bụ ndụ ivin jizọs kraịst ọ gịnị ka o kwuru the truth shall set you free onye ọbụla gbawa ka ebe ọ bụla efere asị gbọrụgodo ọsọ gbafuo maka ihe o bụ na ndị nna nna anyị ha maara chukwu nke ahụ dịrị gị n'obi e wee jụwazie ọ gịnị ka a na-eme dị n'omenala ihe a na-eme n'omenala bụ na agwa gị na chukwu ji aja wee kee gị na ofu aja ahụ ka ị ya anakwa ihe o gosi bụ na onye na-agbara n'ọsọ na-agbara onwe ya ọsọ ịgbara onwe gị ọsọ bịa dị ka ị ya agbaga jụrụ ya onwe gị nke ịtọ bụ na nwee ihe a ga-eme na ofu na ofu nwee ihe a ga-eme na ụmụnna nwee ihe a ga-eme n'obodo mhm. nke ofu ofu onye ọbụla chọwa chi onye nọrọ ya ụwa mhm. ịga ọchị gị tie chebe gị na ihe abịa kịta ndị agwakporo anyị nọcha n'azụ ụlọ anyị kịta na na-achịgharị ihe na-ata ata afịfịa mhm. ya chebe gị na ya imechaa ya ọgwụ um, ọgwụ na-emebi ihe niile eji iwe mgbe tufu ndị ọcha abịa ya na-eje ụlọ ọ nwere ihe ga-eme gị jee n'ọgwụ ụmụnna ije ebe ahụ ikuru ite ego ikuru mmiri na ite ego jebere onwe gị ịga ọchị gị gaa ọgwụ nke a bụ maka ofu onye o mana nke ụmụnna ụmụnna gọọ ndị ichie unu gọọ ndị ichie na ọgọ ọgwụ unu ọgwụ ụmụnna abịazie n'obodo niile obodo niile chọwa arụsị ha unu gochicha arụsị unu ejee na ana ahụ jikọtara unu ọnụ si ha nọ n'elu ha ka unu bụ ndị wakporo unu nọkwa n'elu ha ha zọba unu mana sikwa ka m gwakwa unu a sịkwa n'oyibo he who goes to equity goes with clean hands jidekwa ọfọ n'aka jidekwa ọfọ n'aka wee jebe jidekwa ọfọ n'aka wee jebe ekwukwara m aka ugboro ịtọ hmm. jidekwa ọfọ n'aka wee omenala dịkwa ka bọmbụ hmm. ọ bụrụ na ị maghị ka isi jide ọgbarie gị ọ dị mma ihu ji atọ m ụtọ nke ukwuu maka ndị na-eche ihe ọzọ nwanne anyị nwoke bụ Chidi Ebere Udenta bụ onye ụka maka ndị ụfọdụ na-eche na e, ihe a na-ekwu ụfọdụ nọ n'akụkụ nke ọzọ omenala nke ọzọ na-aghọtaghị ihe ndụmọdụ nke gị ka tata tọrọ m tọọ m tọọ m ka gịnị maka na nwanne anyị nwoke kwuru okwu onye anụrụ ihe okwu enwere ntị ma onye maka na ịma na mgbe ndị nna nna anyị ha bịara wee fụ ndị ọcha bịara be anyị e wee bụrụ akwụkwọ nsọ wee bịa sị ha na ihe a bụ akwụkwọ nsọ wee sị ha na-ekwu ihe o kwuru ihe ọbụla ha gwara ha sị ha na ihe o kwuru ha ekwe onwere nke ha nọọ Chineke kwuru ma nke mmadụ dịrị asị na Chineke kwuru ekwe mana kịta ihe ndị ọcha mana ya amata gị ya ikwughị ihe esoro ụzọ onye nwere ọgụgụ isi ga-ama ikwughị ihe mmadụ ga-anụ ka ndị oyibo si ọ oh, ihe mekrosens mmadụ kwesịrị ịghọta ihe dị dịka na mmadụ bịa sị gị na ihe nwụrụ anwụ wee na-asịkwa gị na ihe a bụ ihe ji obodo aka kedu ka ihe nwere aka ga-ejide obodo aka kedu ka ihe nwụrụ anwụ mana mgbe a sị gị na ihe anwụrụ anwụ ji gị aka ka iweta ego nke a wee ga hmm. wee na-ekwu ọzọ sị biko unu ndị be anyị unu nwee ike unu ama aghọta taa ị na ihe niile na-eme amerika na iran na-achị ịnụ mhm. onwekwa na ihe na-ese na-abụrụ ọdịbendị dịrị ndị amerịka si na chogidere be ha hazichaa be ha chekwagide be ha chekwagide be ha imetụ onye be ha aka maọbụ ihe gbasara be ha aka ebe ọbụla ị nọ ha achọta gị ebe ahụ iran na-asị na be anyị nọkwa ka wee biri ụka anyị na anyị ga-ekpe alakụba anyị na anyị ga-ekpe ya ihe gbasara nkwenye anyị na anyị ga-eme ya omenala anyị na anyị ga-eme ya ihe gbasara ihe gbasara anyị anyị ga-eme ebe ọbụla ọ nọ o wee na-ese anyị wee na-asị nke ndị dịrị ndị kedu ihe dị dị njọ na anyị na-asị ka ndị be anyị dị ọ na chukwu unu mgbọsị onye bụ onye ụka maọbụ onye bụ ihe ọzọ ga-abịa gwa m na chineke bụ onye iberibe na iberibe megidere ya ọ mara ụma wee kee ndị igbo wee nye anyị omenala anyị nkwete n'ihe ị na-ekwu mana ọ bụrụ na ka isi wee kwu na chukwu nọ ebe niile kedu ka chukwu ga-esi wee nọrọ ebe niile na obe ndị ọcha mgbe o kere ụwa nọrọ na be kedụ kedu ka chukwu ga-esi wee kedu ka ndị ọcha si wee wetara anyị chukwu ma anyị ma chukwu ọ bụrụ chukwu abụrụkwa asụsụ oyibo ọkwa asụsụ igbo chineke akọwa ya onye ọbụla ghọta ya na-ekwu ihe anyị na-ekwu ebe a bụ anapụghị nke iji biri onwe ekweghị iji biri unu ama aghọta ka anyị ghara ịgba aka echịpụ gị ọkpa na ị na-efekwa n'elu ihe ndị a na-eme bụ ka achịpụ anyị ọkpa na ka ọ ghara ka anyị wụọ ụsụ o nwere ebe anyị si eso mana chukwu ama ekwe maka na chukwu nọ be anyị chukwu ma na anyị ma ya ma chukwu ma anyị o nwere ndị na-asị na anyị amarọ chukwu na ama chukwu ee ọ ka m mma na m amarọ chukwu si chukwu marụ m karịa na mma chukwu ma chukwu amarọ m maka na chukwu marụ gị Ọ ụmụ ihe na-akpa gị mara ihe ị chọrọ mara ihe ọ ga-enye gị mara ihe ọ ga-emere gị kama ị gaghị apụtasị na ịma chukwu kedu nwa chukwu nwe ịma kedu n'afọ ya kedu ebe ọ nọ kedu ka ọ dị ah, biko ịma na otu n'ihe ụwa nwere ka nghọta si wee dị ịma na ụmụ akwụkwọ anyị

ife aga m n'ihu mm-hmm. ọ uru ọ bara ka anyị na-ekwu maka onwe mm. ihe ọjọọ dị ọ dị mma 09097711009 maọbụ 09023111009 ya bụ efu iteghete efu itoolu asaa asaa otu otu nkịtị nkịtị na itoolu maọbụ efu iteghete efu abụọ atọ otu otu otu efu efu na itoolu gwa ya afa gị na ebe isi akpọbe ya nkenke gwa m afọ gị na ebe isi akpọ e, nde ka imel ee biko gwa ya afọ gị na ebe isi akpọ onye e, eze unu gaa n'ihu okwu unu ji na mgbede amaka na mmadụ ịmago na ịkpọta dara omenala anya ọ bụrụ ihe dere n'akwụkwọ ị ga-asị n'ọdị ịpụta ka ị gụọ maka na ndị na-ekpo omenala nke alakụba pụta ebupụta akwụkwọ dị gị lee ka eji eme ndị na-eji ụka pụta dị lee ka eji eme ya na nke na-akwụkwọ ndị na-anọghị ebe ha pụtakwa afụ ihe e tụkwa ee ọ pụtakwa ụmụaka agụ ebe ahụ ọkpọrọ ịkọwa nkọwa nkọwa ndị ụlọ ụlọ na-eme na igwe mgbasa ozi a dị mma ei ogbubie ewutena ọbụrụkwa m mana nwanne m nwoke ọwashi anyị na-ekwu ya na nkwụdịbe mba na eyelu mba nri ndị nna nna anyị ha mechara ihe niile wee dee omenala anyị n'obi ngwa gee ntị nke mbụ bụ na dịka anyị e si eche omenala ọkpara na be nna gị edeghe n'akwụkwọ mana ịwa awa were oke ọkpara na be nna gị fụ mmụọ ị maka na ọkpara awa obi ọ bụrụ omenala dị n'obi ndị Igbo ị ga-akwa nna gị kwa nne gị dịka ị kwesịrị ịkwa ya ịkwa ya jee n'ebe ọzọ wee jee mebe nganga zụba efi kwaba ndị ọzọ ịfụ ya ewe ka ndị nna nna ha si e, anụ nwaanyị achọ nwaanyị edere ya n'obi ijehie ma ọ bụ jee rie nri okenye ngwa gee ntị ka anyị si mee ya igbuo anụ na be gị oke nwaanyị dị na ya ukwu ya oke ụmụaka adịgoro ya ụmụaka mara nke ha na-achị ee nwoke wee oke nke ya onye tọkasịrị na amụ nna ewere oke ya onye kere eke ewere oke ya edere ya n'obi ọ bụ omenala ọ nkwụ na-adịba anyị na-ele anyị nri e, e, e, nwanne enwe ihe chọrọ itinye n'ihe ọsọ ọ sị na ihe mere nke anyị maka na anyị edeghe nke anyị ede ah. mana ndị mmadụ chịkọtara dee nke ha ede we ha waji ikwu ezi asịzie na Chineke kwuru ya nwa na onwe ya na-ekwu akwa a gwara chukwu bụ ụzọ wee dee iwu ya n'obi mmadụ afọ ọ bụ na chukwu dere iwu ya n'obi mmadụ mana ka m gwakwa gị eziokwu onwekwa ihe dịka na ndị igbo edeghị ede oh. onye ọbụla marụkwa kịta na mba n'ụwa niile amerịka scotland ireland ihe niile ihe ndị igbo delu dị n'ọkịta na-ekiri mmadụ n'anya ihe ndị igbo delu n'ọkịta na-ekiri mmadụ n'anya ndị na-eme research unu ndị a research unu a research ya ogam stones mm-hmm. even na kalaba ebe a dozie ikom eh, monoliths ha nche niile bụchi ihe edere ede mana ndị achọghị iwepụta ya ka ndị mmadụ maka na ana m agwa na e, edebe nwanne m nwoke akwa ma ihe eh, omeọgọ ịbụ onye nkuzi eh, ihe ebe a na-akpọ isibidi ahụ a na-ede iwu ederede na kaadị ire hmm. karịa omenala ekwesị ide ya ede maka hmm. onwe ndị ga-ada ya onye ka nna a jụrụ ụmụaka na ule ha dacha hmm. mana enwere nke a na-ede ede mana ihe ikwuru dị mma bụ a na-ede ya n'obi ihe dị mmadụ n'obi echefu ekwesịghị ichefu echefu ọzọ dị ka ibe ya bụ edemede ndị ụfọdụ si na ede ha ndị be anyị biro debe akara edemede anyị ede na-ede ya tupu ndị ọcha abịarị tupu ndị ọcha nwoke ọcha bịara dee ka o kụziere ụnụ abịa ichi dị agbanwesị ha si na ọzọ abịa ichi dị jiri usoro nke ha dee ya ọ bụrụkwa ka anyị si ede debe ka anyị si ede nsibidi ya ọbọdị sọ nsọ nsibidi e nwere iri na asaa dịkịta oh. iri na asaa otu ndị Igbo si ede ihe eje na mbara Imo steeti ife ọkwa na-adị na mbara efu na-enweta ihe dị na ya ha nche niile nwere ihe ha na-ekwu mana anyị amaghị ya maka na ọ bụghị ụzọ nke ahụ nke esi wee. a mechiri na ya ndị a bịara mgbe sapụrụ na asa ya esozi na ya na-amaghị na apụta sị ga-ekwukwa na ihe ndị Igbo nwere ịma na isi a na-egbu n'iru isi nkịtị a na-egbu n'iru bụ edemede biko gwa m afa gị na ebe isi akpọ ee akwa eze Enugu onye isi ọchụ nchụaja n'aka ma ngwuo odogwu gaa n'iru odogwu ekenekwe gị e. aka nna si chizi ya nyekwa m nọmba gaa na m anụ ọnụ uke mgbe mụ na anyị nọ n'ọkwa ọgwọfi ọwa na ngwu anyị nọ n'imi na ọnụ ma ọ ihe ndị ọ na-agọ onwe ihe na abụrụ na aga a n'usoro akọrị na ego maka ọkpa ndị na-eji ụka eriri ike enye enye a ga-eriri aka abụghị nta na ndị na-ata ụta bụ ndị anyị na-ata onwe isi azụgbajibabido nwanne gị ajụọ m omenala mgbada omenala ka ha abụghị mgbe ha anwụgo anwụ onwe nne nwe omenala anyị ma ihe ha na-eme anyị mana isi na-eji emebe ya etiti anyị na ndị ọbịa na ha na-eme ka omenala ụwa ọka onye anyị na ya na ọ dị biko gwa m afọ gị na ebi ishi akpọ ndị afọ gị ndị ebi ishi akpọ nwanne afọ gị ebu gịnị iche afọ mi na ebe ngwa gaa n'iru nchekasị nke bụ na amaghị m ihe ndị ụka ga na-eme nkewa mana nwa ha pụtara ndị omenala na-eme nkewa ndị omenala tọrọ atọ ya bụ anya ukwu ọ nwere deeti isi bụ obodo anyị ọnwa ụlọ maka na asụ igbo ihe a na-akpụ ya bụ ma nweta datọrọ nweta a. ọ nwere onye amụma si imo steeti bịara ebe a There's vulnerability the Elijah is here. Elijah is here. Wherever to get to where they don't get You don't get that. Ise ise ise. Maka ndị Igbo tụrụ onye si na onye na na-atụchi na kristian, nsogbu atụzịa confusion so nwere ozi ịhụnanya dọrọ ịba na-etiti ndị a na-eme ụmụnala ịhụnanya dọrọ ịba na-etiti ndị na-akpa isi ala ịhụnanya dọrọ ịba na-etiti ndị na-emeju ụka ịhụnanya dọrọ so anyị amarọ dịka ebe anyị na anyị amarọ dịkwa dị anyị na-eme biko biko n'ujiche nke ọ daalụ daalụ daalụ nwanne daalụ ezigbo mmadụ Fadima um, 0909771109 or 09023111009 biko gwa m afa gị na ebe ishi akpọ afa gị na ebe ishi akpọ igede ah, ndị ebe ishi akpọ ngwa gaa n'elu kwuchie okwu ike ka anyị nụ ihe ị na-ekwu igede dị mma ka anyị were ọzọ biko gwa m afa gị na ebe ishi akpọ afa gị na ebe ishi akpọ biko gwa afa gị na ebe ishi akpọ ekene m ndị afa gị na ebe ishi akpọ Kwụsị okwu ike nwanne afa m bụ agụ chikobi ndị ebe ishi akpọ ngwa ya nkenke eh, na na a ọ na-atọ m ụjọ mekpọ okwu atọ ka amalite na abụ m mana ihe nna anyị bụ ọ bụ na o nwere ka anyị na ndị ụkọchukwu ụmụ okwu ikpo ndị izi ụlọ nwere ka anyị na ndị ụkọchukwu maka ndị ụkọchukwu ka amalite gbatara karịa otu ndị ụka ọzọ si eme ife a na-eme n'ụlọ ụka ọ na-ejitekebe ife niile ndị omenala na-eme ọ na-ata anyị oji ose anyị gaba katọlik bụ na katọlik ndị katọlik na omenala bụ ụfụrụ obere ka ọ bụrụ ofu ihe ya ka m na-asị ọ bụrụ na m nwere ka a ga-esi wee ka anyị na-akpa akpa ọfụma mana ka anyị na-eme omenala ka a na na omenala omenala na-aga ọfụma ọ ya bụ mụnwa na-aka ụka abụ onye ụka ọfụma daalụ daalụ daalụ daalụ nwanne daalụ ọ dị mma ndụmọdụ gị a ga-atinye ya ọnụ biko gwa m gị na-ebe e ishi akwọ bee ya nkenke Um, ekene ndị afa gị ndị ebe isi akpọ bee ya nkenke daalụ na-adịkwa ndị anyị bụrụ igbo anyị mara ebe a eziokwu na ọtụtụ ndị mmadụ na-erigo anyị ebe anyị ihe mere na ya ghọtazi ebe anyị nwanne na-ebuzi nwanne ọ̀yàrá ìgbúdọ̀ ọ̀yìn so onekeleku na-atụ ka anyị mepee anya anyị bụ ndị Igbo ka anyị tụba asụsụ anyị ka anyị mepee omenala anyị maka na ndị Igbo bụ omenala abụrụ ịgọ mmụọ ekele m unu ka Chineke gozie unu n'ihe ahụ mebiri ụbọchị ise ise ise ọrịa ma ọmọgọ na nchịkọta okwu gị kedu ndụmọdụ gị maka na oge na-asa anyị ah, kpọrọ biko na-atụfu oge ndụmọdụ na-enye mmadụ niile bụ na anyị ga na-eme omenala omenala abụghị ihe ọjọọ mmadụ si na na-efe ese ịgọ mmụọ chukwu bụ mmụọ alụsị bụkwa mmụọ mmụọ ihe anya na-afọ anyị ka anyị maka mgbe mmadụ omewere omenala o nwere nsọ dị n'obodo ga na-eweta udo maka omenala igbo mmadụ m ihe ka m ga-agwa ndị igbo chidiebere udenta onye ichie eh, dibịa kara aka biko ee eh, ihe ndụmọdụ gị na mpịacha okwu gị ndụmọdụ m bụ na anyị ncha niile ga-agbakọta ndị Igbo si na ọma mmiri ọnụ ọgba ọfụfụ hmm. ọkacha ndị nọ na gọọmenti onye tụrụ aro si na a ga-akpa akpa ọ dị mma maka na sekọnd Vatican Council kwuchekwanara ihe niile hmm. ọ sị ka e nwee n'obodo niile kọmitii ndị otu gbanụ gbanụ ga na-afụ maka ihe dị n'omenala na ụka eweta nke a weta nke a ka etikọ ya ọnụ ka udo wee dị mana ndị nke nọbe anyị achọghị ka udo dị cha chaa ya onweghị otu ahụ nkịta ọ bụrụ na ndị gọọmenti ga-enyere aka ndị na-achị achị ga-enyere aka ka anyị nwee ihe oyibo na-akpọ interface ka anyị kpaa nkata ọ dị mwute na ọ na-abụ eme dịka conference eh, na Abuja hmm. akpọ ndị ụka akpọ ndị na-ekwesị alakụba ama mkpọ ndị omenala hmm. ọ dịka tenant ndị bi n'ụlọ mmadụ jụ na landlord ama mbịa bịa hmm. eh? jụ na landlord ama mbịa bịa biko ọzọ bụ ee eh, ugwu eze nji maka ya wee kwuo okwu ebe a onye ọbụla malụ na ugwu ma abụghị ihe apịrị apị ugwu ezema bụ mmadụ dị ndụ dịcha ndụ wee nwụọ afịa bụ ugwu e ka e enwe ewuo andị ọya kpatara o ji abụ ụmụ ewe na-agụ ya maka na onwe ha ga-agọrọ gị nna gị ọgụ ga-agọ nna gị hmm. biko nchịkọta okwu mbụ onye ọbụla nataba ya ma nkwuchi ihe niile tata ị ga na-abịa okwu ga na-abịa hmm. hmm. mana asị sị na oge ka dị esi na ibu dibịa kara aka rụtụgodo ọnụ na nke eh, dibịa kedu dibịa ka izetara ibe ezeta bụkwa ihe malụ m na site n'agbụrụ nna m nna m bụ ọkwa ọdụ onye ọ na-ebu ọdụ ehi hmm. na ọgwọfịa ọwa ọ bụrụ na o gbughị opi anaghị eri aka anị ọ bụrụ na o gbughị opi anaghị eje ọgụ onye ọka m fụ maka ọwụhụ tata ka ihe a bido ana m ekwu nke asịsị ekwu na kwurụkwa <laughs> kwuchie ike si na mmụọ bụ ihe kwurunu ya o ana m agba afa mhm. ọgwụ nke asị m mee mmee mana nke kacha nka bụ na ana m eji okwu ọnụ iji ọnụ na-eri atụ wee na-agwọ ya ndị nọ na mgbagbu oge fada ezigbo nọ na mgbagbu ma alụ mkpamkpa kpara oge ahụ onye ọbụla ga-eme ya ka ji wee na-asị onye ọbụla na rịzọtụ ka dịkwa onye ọbụla bịakwa were ya nụ mhm. n'ike chineke anyị ga na-abịa wee tiezie ya n'uju amechi ihe ndụmọdụ gị <clears throat> ndị igbo ekenekwa m n'ụlọ ọzọ ihe na-ekwu bụ na ọ mara asụ ya n'igwe onye amara asụ ya sụọ n'ala mana nke bụ eziokwu bụ na onye ọbụla si esi bata na etiti be gị bata na ezinụlọ gị kọwara gị ihe gbasa e, e, e, ọkachasị ihe bụ ikwugide ka isi ebi nyochaa anya ọfụma tupu imewe ihe onye anwa na-ekwu ihe anyị na-ekwuri ha bụrụ na ọ nwere onye anyị kpọrọ asị ọ bụrụ na ndị be anyị bụ ndị kwenyere n'ịkpọ asị mana ọ karịa ọkarịgo anyị tụọ isi wee tote ekwerodu e e anyị ohere ka anyị mata ihe gbasara be anyị ewee na-ekwu na-ekpe akpụ maka ihe nwa na-agwa ndị be anyị bụ tupu ị kpọrọ nwatakịrị ga-anwa jewe ebe a ihe a niile kọwara ha ihe ọ na-adị mma ịhapụtụ ka ha tote ka ha mara ihe ha na-eme mmadụ mmadụ une ma be ha eje ụnọ akwụkwọ kịta si isi nwatakịrị ya kwụrụ ọtọ gwa m obodo isi pụta ọtụtụ n'ime ha marọ ma ọ nna ya ochie ọtụtụ n'ime ha marọ kedu ebe bụ unu kedu aha bụ unu ha marọ ya niile ga-emechahụ anyị afịa ọkwa ekwuru ya kịta na ndị ọdịda anyanwụ ndị yoruba ha haziwago be ha wee obodo ọnụ wee họta ndị chi obodo ha ịghọtago ndị mgbago etiwe mkpu mana mana jise je jụọ kedu ihe bụ hizba hizba bụ ndị ndị polisi ndị sharia ndị hizba jidere onye polisi nigerian polisi officer kpụrụ ya jiri ya onye ndị a ga-anwụ ya anwa na ndị nche na be anyị jidere onye polisi ọkwa ihe nwanne anyị nwe n'ọnụ kwuru Chidebere kwuru ije bụta ndị obenala na-asị ekwe ka anyị echebe anyị ndị a sarịsị asị gị na ọ bụrụ ihe a ka ha na ha si obodo ya ndị be anyị anyị yi akwa asa arụ anyị yi akwa asa arụ anyị ga ka anyị na-eche izu ụka ọzọ anyị ga-atinye ya ọnụ n'uju ya e, izu ụka ọzọ anyị ga-atinye ya ọnụ n'uju ekelela m unu niile ọ ga-ekele gị ee eh, Chidebere Udenta ọkwa ọdụ ana m ekele gị emume anyị bido eh, ọmaka jisi ike Chineke ayọ nga ayọ gị dịka ihe nwanne anyị tụrụ otena mụ na ama echiche agba mbọ ya ka a ga-eji chịkọnata wee mee ewere ka a ga-esi kpaa ihe a ehibe ya a na-akpa ya ndị ọdịnala na-apụta na-eje ọgwụ a na-anụ ka mm, ewere ụbọchị ndị omenala ahazigasị omenala ka e were ụbọchị ndị omenala ga na-eme omenala ha na ụmụ ihe a ka ahazi ya ka o wee nsogbu adị ọ ga ewe ọgbakọ ya ọ ga-adịrị nwoke ma dịrị nwaanyị ma mechi ọ ga-adịrị gị na mma biko ndị Igbo ihe anyị na-ebe ekwu bụ ka onye ọbụla tọpụ onwe ya na-agbụ ee ndị bịara abịa bụ ụzọ daa aka na ntị si na ha bịara ịzụ ndị atụrụ i wee siri onwe gị wee yie ha a na-azụzụ gị ihe ndị be anyị ma ka ndị atụrụ bụ ihe kachasị na nzuzu nna nzuzu i wee jiri aka gị wee soro ha i wee bụziri atụrụ wee soro ha ka isi na ịbụ atụrụ wee pụta bụrụ mmadụ dịka chineke ji kee gị ee ọzọ ihe anyị na-ekwu bụkwa anyị tọpụ ụwa anyị na-agbụ maka chineke kere anyị kesi anyị ike yie ihe niile na ana dị mma ihe dị ile ka anyị jiri ya bara onwe anyị uru wee na-eme ọfụma hapụ ihe niile kemgbe ihe a niile na-eme na-ene ka ala anyị na-ene ka obodo na-ene ka nkewa ji jupụta ebe niile ọkwa udo na ijikọ aka ọnụ nọrọ ube nwanne agba n'ọsọ a ndị nna nna anyị hibere anyị ka anyị chọrọ ijikọta n'aka ọnụ ka obodo anyị tọba ụtọ dịka o kwesịrị ịtọ ụtọ ọ ga-adịrị nwoke ma dịrị nwaanyị mma mana ọ bịara igbu anyị ga-egburiri onwe ya ọ ga-adịrị ndị Igbo niile mma Chineke gọzie ndị Igbo abụ m Chizzy Ani ọ ga-adịrị anyị maka ọ dị n'o